Matu isi nke asatọ maka o siri n'ugwu ahụ rịdata oke igwe mmadụ soro ya ma lee onye ekpenta bịakutere ya na-akpọ isi ala nye ya sị onye nwe anyị ọ bụrụ na ị na-achọ ịpụrụ ime ka ndị ọcha o wee setịpụ aka ya metụ ya sị ana m achọ ka emee ka ị dị ọcha ngwa ngwa E wee mee ka ọ dị ọcha na ekpenta ya jizọs wee sị ya lezie anya ka ị ghara igwu onye ọbụla okwu ma laba were onwe gị gosi onye nchụaja chekwaa n'iru chineke onyinye ahụ mozis nyere n'iwu ka ọ bụrụ ihe ama." mgbe ọ batara na kapanọm otu ọchịagha na-achụ ọgụ ndị agha ise bịakwutere ya na-arịọ ya sị onye nwe anyị onye na-ejere m ozi tọgbọrọ n'ụlọ m akụkụ arụ ya nwụrụ anwụ a na-emekpa ya arụ gabiga oke o wee sị ya mụ onwe m ga-abịa mee ka arụ dị ya ike ma ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise zara sị onye nwe anyị erughị m ka ị baa n'okpuru ụlọ m kama were naanị okwu ọnụ kwue a ga-emekwa ka arụ onye na-ejere m ozi dị ike n'ihi na mụ onwe m bụkwa onye nọ n'okpuru ike na-enwe ndị agha n'okpuru m onwe m m wee sị onye a gaa ọ gaa m sikwa onye ọzọ bịa ọ bịa m sikwa oru m mee nke a o mee ya ma mgbe Jizọs nụrụ nke a o juru ya anya o wee ndị na-eso n'azụ n'ezie asị m unu ọ dịghị mgbe m hụrụ oke okwukwe dị otu a na-arụ onye ọbụla n'Israel. ma si m unu na ọtụtụ mmadụ ga-esi n'ọwụwa anyanwụ na ọdịda anyanwụ bịa sokwa Abraham na Isaac na Jekọb na-anọdụ n'ala eze n'igwe ma a ga-achụpụ ụmụ alaeze ahụ baa n'ọchịchịrị nke ezi n'ebe ahụ ka ịkwa akwa na ịta ikikere eze ga-adị jizọs wee sị ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise laba dịka ị kwere ka emere gị e wee mee ka arụ onye na-ejere ya ozi dị ike n'oge awa ahụ mgbe jizọs batasịrị n'ụlọ pita o wee hụ nne nwunye ya ka ọ tụgbọrọ n'arụ ọkụ o wee metụ aka ya arụ ọkụ ahụ wee rapụ ya o wee bilie na-ejekwara ya ozi ma mgbe o ruru anyasị ha kutere ọtụtụ mmadụ ndị mmụọ ọjọọ ji o wee were okwu ọnụ chụpụ ndị mmụọ ahụ mekwa ndị niile arụ na-adịghị mma ka arụ ha dị ike ka okwu e kwuru si n'ọnụ Aịzaya onye mma wee mezu si ya onwe ya naara nrịanrịa niile anyị burukwa ọrịa niile anyị ma mgbe Jizọs hụrụ na ọtụtụ igwe mmadụ dị ya gburugburu o kwuru ka ha gabiga n'ofe ọzọ otu ode akwụkwọ wee bịakute ya si ya onye ozizi m ga-eso gị ebe ọbụla ị na-eje Jizọs wee sị ya nkịta ọhịa nwere ọnụ ha na-edina anụ ufe nke eluigwe nwekwara ebe ha na araru ụra ma nwa nke mmadụ enweghị ebe ịtọgbọ isi ya onye ọzọ n'etiti ndị na-eso ụzọ ya wee sị ya onye nwe anyị kwee ka m buru ụzọ jelie nna m ma jizọs si ya so m rapụkwa ndị nwụrụ anwụ ka ha lie ndị nke ha ndị nwụrụ anwụ mgbe ọ batara n'ụgbọ ndị na-eso ụzọ ya wee soo ya ma lee oke ajọ ifufe efebe n'oke osimiri ya mere ebili mmiri na-ekpuchi ụgbọ ha ma ya onwe ya na-arara ụra ha wee bịakute ya kpọtee ya sị onye nwe anyị zọpụta anyị anyị na-ala n'iyi o wee sị ha gịnị mere unu na-atụ ụjọ unu ndị okpukpe nta mgbe ahụ o biliri bara ifufe na oke osimiri ahụ mba oke ndajụ wee dị ibubo wee nwụọ ndị ahụ na-arụ ha sị aha mmadụ gịnị ka onye a bụ na ọbụna ifufe na oke osimiri na-agha ya ntị mgbe ọ gabigasịrị n'ofe ọzọ n'ala ndị gadara ndị ikom abụọ ndị mmụọ ọjọọ wee zute ya ndị na-esi n'ebe a na-eli ozu pụta ndị anya ha dị oke egwu ya mere ọ dịghị onye ọbụla nwere ike ịgabiga ụzọ ahụ ma lee ha tiri mkpu sị gịnị ka anyị na gị nwekọrọ ọkpara Chineke ị bịara ebe a imekpa mgbe ọ ga anyị aka eruri ma igwe nke ọtụtụ ezi dị n'ebe dị anya n'ebe ha nọ na-ata nri ndị mmụọ ọjọọ ahụ wee rịọ ya sị ọ bụrụ na ị chụpụrụ anyị ziga anyị n'ime igwe ezi ahụ o wee sị ha labanụ ha wee pụta jebaa n'igwe ezi ahụ ma lee igwe ezi ahụ niile nụbịara n'ebe ahụ dị mkpụta mkpụ daba n'oké osimiri Nwa n'ime mmiri ndị na-azụ ha wee gbalaga wee jee baa n'obodo ahụ kọsaa ihe niile ya na ihe mere ndị ahụ ndị mmụọ ọjọọ ji ma lee obodo ahụ niile pụtara izute Jizọs ma mgbe ha hụrụ ya ha rịọrọ ya ka ọ pụọ n'oke ala ha